AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nna m onye Igbo onye mụ na ya na-ezukọ ebiala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere iji wee zukọ. leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ama m na onye nwe m na-eleta gị ama m na ahụike na-achị n'ezinụlọ gị ama m na udo nke onye nwe m dịrị gị n'ezie n'ụbọchị taa mgbe anyị na-eleba anya n'isiokwu a nke bụ jehova na-atụrụ gị ụkpụrụ jehova na-atụrụ gị ụkpụrụ ana m achọ ka ị gị nwanne m nwoke nwanne m nwanyị si na chineke hụrụ anyị n'anya na chineke bụ nna anyị nna anyị bụ ọlụ aka nke chineke na ụkpụrụ nke chineke na-atụrụ anyị bụ ezi ụkpụrụ nke a na-eme ka anyị ghara ịhụ onwe anyị dị ka ndị na-ọdịghị onye ha nwere ndị na-ọdịghị onye guzo ha n'akụkụ Chineke bụ nna anyị n'ezie ọ dịghị mgbe Chineke na-etufu oge iwulite mkpụrụ obi ma ọ bụ ike onye ahụ nke na-adịghị ihe ọ pụrụ ime ma ọ bụ onye ahụ nke na-agaghị aba uru ya mere mgbe ị na-ele onwe gị anya ka afọ ju gị na ịbụ nwa Chineke lee anya Chineke tụfuru ohere wee kee gị wee kee m mgbe o ji wee kechaa anyị ya ele anyị anya dị ka onye a ga-asị ee otu a ka m chọrọ ya ewepụtawo m ihe ahụ nke m chọrọ dịka obi m si wee hazie ya ya wee sị na anyị bụ ndị zuru oke na-ede mma na n'ihe niile nke a pụtara na Chineke ekewa anyị ihe niile o kwesịrị ime ihe niile o kwesịrị itinye n'ime m o mewo ya ihe ọ bụla nke m ji ndụ m mee n'ụwa nke a bụ nke gbasara m ọ bụ ihe m họrọ o anyị n'ụzọ dị iche iche ihe ọ bụla nke ị họrọ n'ụbọchị taa bụ ihe ị ga-abụ ị gaghị ata Chineke ụta n'ihi na o kewo gị o m hụ anyị na anyị dị mma kpọọ anyị ihe nke zuru oke dị ka ọchịchọ nke obi ya si wee dị kama gị onye mụ na ya na-atụgharị uche o kwesịrị ka ịhụ onwe gị dị Chineke si wee hụ gị hụ onwe gị dị ihe nke chineke ji mejupụta gị dị ka mmadụ si wee dị cheta mgbe niile si na chineke hụrụ gị n'anya na ịhụnanya ahụ nke chineke nwere ebe ọkpara ya bụ jizọs kraịst nọ bụ otu ịhụnanya ahụ nke o nwere ebe mụ na gị nọ lebatụ anya n'akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri abụọ na atọ ọ dịghị onye ọzọ nke ekere kere n'ụwa a pụrụ ịnọchi anya gị ịdị mkpa nye chineke n'ebe ọ bụla nke ị nwetara onwe gị ịdị mkpa n'ebe ahụ ma ọ bụ n'etiti ndị ahụ ọ bụ n'ụlọ nsọ Chineke ọ bụ n'ụlọ ọrụ ebe ị na-arụ ọrụ ọ bụ ala ebe a na-atụgharị isiokwu n'ụzọ niile dị iche iche ịdị mkpa ya mere gị onye mụ na ya na-atụgharị uche ụbọchị ọma gị anọghị na ihe gara aga kama ụbọchị ọma gị dị n'iru a sị m na aghọm ndị ahụ ndị ghọrọ na mgbe gara aga abụghị ebe ụbọchị ọma gị dabere ụbọchị ọma gị dị n'iru ekwela ụgha nke onye iro na-agha n'ime obi gị anabatala ụgha nke onye iro ekwela ka onye iro ụgha gbuo obi gị ka ị wee hụ onwe gị dị ka ihe na-adịghị ihe ọ bụ Chineke na-atụ ezigbo ụkpụrụ gbasara gị akwụsịkwala onwe gị n'ihi ihe nke ị na-ezute n'ụwa ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ abụọma isi narị na iri na ise amaokwu nke iri na abụọ ọ sị Jehova echetawo anyị ọ ga-agọzi anyị ọ ga-agọzi ụlọ Izrel jehova echetawa anyị ọ ga-agọzi anyị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ekwela ka onye iro were nramahụ nsogbu anya mmiri ihe isi ike enweghị olileanya mee ka ị ghara ịbụ ihe nke Chineke chọrọ ka ị bụrụ n'ihi na Chineke adịbeghị mgbe o sepụrụ aka ịtụ ụkpụrụ ahụ nke ga-eweli gị n'ogo nke ahụ nke ya onwe ya chọrọ ma wetara gị ngọzi cheta na Chineke na-echeta gị na Chineke agọziwo gị ị kwesịrị inwe obi ụtọ n'ihi na imerime ndị mmadụ ndị nke Chineke kere n'ụwa nke a na Chineke hụrụ gị n'anya na-eche ihe gbasara gị na-atụrụ gị ụkpụrụ ezi ụkpụrụ ụbọchị niile lee anya bido n'ụbọchị taa were amara chọọ iru Chineke kelee Chineke n'otu o si wee mee gị kelee chineke na ihe nke o tinyeworo n'ime gị kelee chineke na ụdị mmadụ nke ọ kpụpụtara ebe gị onwe gị nọ ka ihe ahụ nke ị na-ahụ onwe gị bụrụ ihe ị bụ bụrụ ihe ị ga-eme onwe gị bụrụ ihe ị ga-agba mbọ ịlụpụta n'ime ndụ gị ọ pụrụ ịbụ na mgbe gara aga n'ihi ọnọdụ gị na ihe ị na-agabiga ndị mmadụ a na-asị onye bụ dị onye a ma mgbe na-adịghị anya ọ bụrụ na ịtụkwasị Chineke obi ndị ahụ niile na-asị onye bụ onye a ga-abịa na-ajụ gị olee otu ị mere n'ihi na ha ahụwo mgbanwe n'ime gị ọtụtụ n'ime ha ga-achọ ka ifufe nke mgbanwe n'ime gị fesa ha nna arịọ gị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ site na mgbe ruo na mgbe biko mata n'ụbọchị taa na ịdị Chineke mkpa na ihe gbasara gị na-emetụ ya n'obi ọ bụ ya kpatara na akwụkwọ abụọma Chineke ji wee na-eme ka anyị marasị na ya echetawo anyị na ọ ga-agọzi anyị m n'ụbọchị taa ka ị na-atụgharị uche n'isiokwu a ka onye nwee mmepe anya gị ka ị nwee ike mmepe echiche nke ime mmụọ gị ka ị nwee ike hụ ịdị omimi na ịdị ukwuu nke Chineke meworo ka ọ pụta ìhè n'ime gị ọ ga-adịrị gị na mma obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi chi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ lesnars Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ jun 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School. Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu Chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche igbo bụ igbo anyị abịala ọzọ ka anyị nụ olu a nke na-ada kwa mgbe nke na-enye anyị ndụ nke na-ewetara anyị ọganihu onye nwe anyị biko meere anyị amara ka anyị were olu a mere ihe ka ndụ dịkwara anyị onye nwe anyị biko gozie anyị jụọ anyị n'ije a nke anyị ga-anụ n'okwu a ma gbaa anyị ume n'ime ya na Jizọs Kraịst onye nzọpụta amen ụbọchị taa anyị ga-ele anya n'olu ahụ n'isiokwu ahụ nke si edere chineke ka edere eze edere chineke ka eze ebe anyị si were ya mbụ ndị eze nke abụọ isi ise ka anyị lee anya na nke ga nke iri na asatọ nke iri na asatọ ndị eze nke abụọ isi ise amaokwu nke iri na asatọ n'ihe ndị a ka jehova gbaghara m ka jehova gbaghara oru ya mgbe onye isi m ga-agakwa n'ụlọ arụsị ya ka ọ ga-akpọ isi ala nye aga m ewerekwa aka m nyere ya aka mee ka ọ kpọọ isi ala n'ụlọ arụsị ya mgbe ọ ga-akpọ isi ala mụ onwe m ga-anọgidekwa ya ma jehova gbaghara oru ya n'ihe ndị a ịrịọ arịrịọ mmehie na mmehie ejeghị ime eme Neeman mbụ ọchịagha nke nwere ekpenta ewedodo na otu nwa agbọghọbịa nwatakịrị m hụrụ na nsogbu dị n'ezinụlọ a ya ekwupụ okwu sị ọ bụrụ na nna m ukwu ga-aga ala Izrel na a ga-agwọ ya ekpenta ya ewere okwukwe a natara n'elu nwatakịrị ya mkpụrụ okwu a na anata ikikere n'aka nna ya ukwu bụ onye eze gawa ala israel mgbe ọ garuru elisha pụta ka ọ hụ ya anya elisha sị gaa na mmiri a iru ebe ahụ ịsa ahụ gị ugboro asaa ị ga-enweta onwe gị nwoke ewu iwe baa mba sị gịnị eche na nwoke a ga-apụta ahụ m anya metụ m aka na ahụ ahụ m adịm mma ọ nọ na-ewu iwe na-aba mba otu ya sị a sị na nwoke a gwara gị mee ihe dị ike karịa nka ọ bụ na ị gaghara eme ya ọ sị gị naanị gaa na mmiri saa ahụ ugboro asaa n'ikpuo onwe gị ugboro asaa na ekpenta gị ga-ala nye manụ wee gee ntị wee baa na mmiri n'ikpuo onwe ya ugboro asaa otu ihe niemanụ m nwere bụ nganga na mpako mgbe ọ hụrụ mmiri ọ ga-emikpo onwe ya sị mmiri ọkakpanụ ndị a dị otu a mma n'agbanyeghị otu ọbụla okwu Chineke na-adịla ọ dị ike karịa mma na-esila esila metọọ ya ọ dị ike ị ga-eji ya wee tụnyere otu ọbụla ịma mma gị sịrị gị nwa odibo ya arụgide ya meekwana ihe ọ gị ngwa ngwa ọbara na mmiri ahụ mikpuo onwe ya ugboro asaa ahụ ya niile nwụpụ mana ebe isiokwu anyị ndị mbụ mgbe ahụ ya nwụpụrụ kama ihe ọ ga-achọ chineke nke a nke mere ka ahụ ya dị mma ya ayọwa ayọyọ ọtụtụ ya na-aba na mmehie ọ bụrụ ọ bụrụ na m esorokwa nna m ukwu gaa n'ụlọ arụsị ya kama ihe ọ ga-eguzoro dịka onye chineke m mere mma ya sọ ọ bụrụ na m agakwa n'ụlọ arụsị nke nna m ukwu gide ya agaghị akpọ isi ala chineke gbagharakwa mmadụ a na-ahụcha mmehie eme ya mmadụ kwesịrị izere mmehie mmadụ kwesịrị iso chineke na ozuzu oke na nnapụta na nzọpụta niile ọ napụtara gị ọtụtụ n'ime anyị lee asị ya gaa na mmiri dapụ onwe gị ugboro asaa ọtụtụ n'ime anyị ga-asị na asịkwa na ọ dabara ugboro atọ okwu chineke bụ ehi na ada ọ bụrụ na iso onye ga-ahụ ndụ ọ bụrụ na iso onye ga-ahụ nzọpụta ọ bụrụ na iso onye ga-ahụ nnapụta ọ bụrụ na iso onye ga-ahụ ọgwụgwọ mana ihe dịrị gị bụ ị ga-esogide neeman ị ga-esogide ya ị ga-abụ nke ya ị ga-ewere onwe gị niile nyechaa ị ga-adaberesi n'ike n'ime ya ka esi otu a nye Chineke otuto ka ị ga-esokwa ụzọ ochie ị ga-eso onye eze ka ị ga-eso Chineke ọ bụ isiokwu anyị taa ị ga-eso onye eze ka ị ga-eso Chineke jụọ onwe gị ajụjụ adị mkpa n'ihi na ihe ọ bụla ị jụtara ọ bụkwa n'otu ọnọdụ na nzọpụta gị nwere ike ịdị ị ga-eso onye eze ka ị ga-eso chineke ayọm chineke ya nyere anyị aka na amara ya na ịdị mma ya ka anyị kọta chineke n'osisi oke ka isi otu a natacha nzọpụta ka isi otu a natacha amara ka isi otu a natacha ọgwụgwọ nsọ na isi otu a bụrụ nke ya lee ndị ọzọ lee ma onye eze ahụ anyị kwesịrị iso mee ka ọ mata onye chineke mbụ onye nwe anyị meela n'ihi na a maara m si na ị kwesịrị ntụkwasị obi n'aha jizọs kraịst onye nzọpụta amen n'ịhụnanya nke chineke ka anyị ji na-ekele onye mgbasa ozi desmond michael anyị na-arịọ ka mara ya bara gị ụba unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu ebe ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ozi nke dị ụtọ wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị ga-abụ na Adventist Secondary School Adamawa steeti ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen ka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo